akwụkwọ akụkọ nsọ maka ụmụntakịrị na-egosi ọmụmụ Jizọs onye ode akwụkwọ bụ Edward Hughes na onye ọgụgụ ya bụ Mariano Sinachi kpọtụrụ anyị site na adreesị ozi a bụ www.bibleforchildren.org ọtụtụ mgbe gara aga Chineke zigara mmụọ aha ya bụ Gabriel n'ebe otu nwaanyị agbọghọ onye Juu aha ya bụ Meri. Mmụọ ọma ahụ gwara ya sị, “Ị ama otu nwa nwoke aha ya bụ Jizọs. A ga-akpọ nwata nwoke a Ọkpara Chineke kacha ihe niile. Ọ ga-achịgide ruo mgbe ebighị ebi.” Kedu ka ihe dị otu a ga-eji bịa mezuo? Mary ihe mgbagwoju anya jụrụ ajụjụ a: “Ọ maghị m nwoke ọbụla. bụla,” ahụ gwara Mary, sị, “Nwata nwoke anyị ga-amụ ga-esite Chineke bịa, agaghị enwe mmadụ dị ka nne nke ụwa a ga-amụ ya.” mmụọma ọma gwara Mary na nwa nwanne mama ya dị ime ọmụmụ, ihe a bụ ihe ọrụ ebube ọma. bụ ọrụ aka Chineke. Ka obere oge gachara, Mary gara leta Elizabeth, ha abụọ wee too Chineke. Mary na Joseph ekwekọrịtala na ha ga-alụ onwe ha. Obi adịghị Joseph mma mgbe ọ chọpụtara na Mary dị ime ọmụmụ. o chere na o nwere otu nwoke ọzọ nke tụwara Mary ime ahụ. Onye nke a ga-abụ nna nwa ahụ Mary dị ime ya. N'ime nrọ, mmụọ ọma Chineke bịakwutere Josef, gwa ya sị, “Nwata nwoke a bụ nwa Chineke, ọ ya mere gị bụ Josef ga-enyere Mary aka lekọta Jizọs.” Josef tụkwasịrị Chineke obi ma na-eruwekwara ya isi. O ruwekwara iwu obodo isi. Maka iwu ọhụrụ amara, Josef na Mary laghachiri obodo a mụrụ ha bụ obodo Bethlehem, ka ha gaa kwụọ ụgwọ iwu ọchịchị obodo. Mgbe oge ụmụ nwa Meri ruru, Josef ahụghị ụlọ ebe Meri nwere ike ịmụ nwa ọnụ ụlọ niile juru eju. Josef mechara chọta ụlọ anụmanụ, ebe a ka a mụrụ Jizọs. Meri bụ nne Jizọs kusara nwa ya n'ihe ebe e ji enye ụmụ anụmanụ nri maọbụ ebe a na-edosara anụmanụ nri. N'ebe ndị nsọ, ndị ọzụzụ atụrụ na-echekwa ụmụ atụrụ ha. Na nrọ, mmụọ ọma nke Chineke bịakwutere ha wee zie ha ozi ọma ọrụ ebube Chineke a. N'ụbọchị nke taa ka a mụrụ na mba agbụrụ Devid. onye nzọpụta anyị bụ Kristi bụ Chineke ị ga-ahụ nwata nwoke ka e nyiwere ya n'ihe eji enye ụmụ atụrụ nri n'oge na-atụghị anya ọtụtụ ndị mmụọma ndị ozi na-agba ụmụ atụrụ wee too Chineke na-asị otito dịrị Chineke n'elu kacha elu na ụwa udo dịrị ihe ọma dịrị mmadụ Ndị ọzụzụ atụrụ a gbara ọsọ ọsọ n'ụlọ atụrụ ebe a mụrụ Onye Nzọpụta a, ka oge ha gara ileta nwa bụ Jizọs Onye Nzọpụta gachara, ha gwara ndị mmadụ na ha hụla ihe ndị mmụọ ozi kwuru maka Jizọs. Ka ụbọchị iri anọ gachara, Josef na Mary kpọtara Jizọs n'ụlọ nsọ Chineke dị na Jerusalem, ebe ahụ ka otu nwoke aha ya bụ Simeon onye ozi Chineke wee too Chineke n'ihi nwa bụ Jizọs otu okenye ya nwanyị bụkwa onye ozi Chineke ọzọ kelekwa Chineke ndị ozi Chineke abụọ a mara na Jizọs bụ ọkpara Chineke onye nzọpụta ekwere na nkwa Josef nyere ụmụ anụ abụọ wee too Chineke aja sị nke a bụ ihe onyinye dịka iwu Chineke siri kwuo na ndị ogbenye ga-ejiri bịa maka ikwupụta nwa n'ihu Chineke. Otu mgbe bịara, kpakpando pụrụ iche dutere ụmụ nwoke atọ bụ ndị a kpọrọ ndị oke amamihe si na ndịda anyanwụ bịa na Jerusalem. kedu ebe nwata ahụ amụrụ bụ eze ndị Juu? Ha hụrụ ha jụrụ ajụjụ a, ka anyị kpọrọ ya isi n'ala. Eze Herọd nụrụ maka ndị amamihe atọ, ihe a nyere ya nsogbu nke dị ukwuu, ọ jụrụ ka ha gwa ya ebe a mụrụ jizọs Achọrọ m ịkpọrọ ya isi n'ala, mana ọ bụ asị ụgha ka eze Herọd na-ekwu. Eze Herọd chọrọ igbu nwata ahụ bụ jizọs. Kpakpando a dugara mmadụ atọ ndị amamihe a ruo n'ụlọ ahụ ebe Meri, Josef bi nakwa nwa ahụ bi Jizọs. Ha gburu ikpere n'ala nke juru e ji wee kpọọ isi ala nye ya. Ndị njem anyị kwara Jizọs ihe onyinye dị iche iche dịka ọlaedo, ihe nwere esi ọma ka a na-agba n'ahụ. Chineke dọrọ ndị oke amamihe a aka na ntị ka ha laghachi ụzọ ụlọ ha na nzuzo. Eze Herọd were iwe nke ukwuu ma kwebie igbu Jizọs. Eze Herọd onye obi ọjọọ wee gbuo ụmụntakịrị nwoke niile dị na Betlehem. Mana eze Herọd enweghị ike ibuteli ọkpara Chineke. Chineke dọrọ ha aka na ntị. Josef kpọrọ nwanyị gị bụ mary nakwa nwa ha bụ Jizọs gbago n'ebe ọ dịghị ihe ọbụla ga-emetụ ha n'obodo Ijipt. Mgbe eze Herọd nụrụ na Josef gbaghachiri nwanyị ya bụ na nakwa nwa ha bụ Jizọs azụ n'obodo Ijipt, ha biri ebe obodo Nazaret nke dị n'akụkụ mmiri Galili. Ọmụmụ Jizọs, akụkọ nke ewepụtara n'Okwu Chineke bụ Akwụkwọ Nsọ, dị n'ime Oziọma Matiu otu ruo na abụọ. n'Oziọma Luku otu ruo na abụọ. Agụgụ na-atụle okwu Chineke na-enye ihe. Abụ ọma otu narị na iri itoolu ruo na otu narị na iri atọ. Chineke maara anyị na ihe ọjọọ dị iche iche nke ọ kpọrọ mmehie. Ụgwọ ọrụ mmehie bụ ọnwụ. Chineke hụrụ anyị n'anya nke ukwuu. Ya mere o ji zite nwa ya nwoke bụ Jizọs ka ọ nwụọ n'elu obe ma kwụọ ụgwọ mmehie anyị. Jizọs siri n'ọnwụ bilie ma laghachikwa n'eluigwe mgbe Chineke Nna gbaghara anyị mmehie anyị niile. Ọ bụrụ na ị chọrọ isi n'ime mmehie gị pụta, gwa Chineke okwu a. Ezigbo Chineke, ekwetere m na Jizọs bụ nwa gị nwụrụ ọnwụ n'ihi m. wee sikwa n'ọnwụ bilie wee dị ọzọ. Biko, bata n'ime ndụ m ma gbaghara m mmehie m, ka m were nwee ike ndụ ọhụrụ n'ime m ugbu a, ma binyere gị ebibi. Nyere m aka ka m bie ndụ m n'ime gị, makwa na maka gị ka nwa. Amen. Ozi ọma Jọn isi nke atọ amaokwu isoro iri na ise